AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ ndewo ana m ekele gị nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke a nke anyị nwere n'ụbọchị taa iji leba anya ma tụgharịa uche n'okwu nke ezinụlọ n'ụbọchị gara aga tutu anyị na-achịkọta isiokwu anyị anyị mere ka o anya sị na ọ na-abụ ihe mgbanwoju anya ma ọ bụrụ na mmadụ nwee mkpebi si na ọ ga-amalite ịchọ udo n'ime ndụ ya n'ihi na ụfọdụ ndị mmadụ ga na-ahụ gị dịka onye nzuzu ụfọdụ ndị mmadụ ga na-ahụ gị dịka onye na-adịghị ike ọ dị ihe ụfọdụ nke pụrụ ime ga-ahụ na nke a ga-eme ka udo nke Chineke nyeworo gị na udo nke chọrọ ka ọ chịa n'ime ndụ gị adịghị ya gị zere onwe gị ma ụfọdụ ndị mmadụ na-ahụ ya dịka onye a ọ dịghị ihe ọ pụrụ ime ọ maghị ihe onye iberibe ka ọ bụ n'ezie ọ dịghị onye nzuzu ịbụ ka o doo gị anya n'ụbọchị taa na ọ dịghị onye nzuzu ịbụ anyị mekwara n'ụbọchị gara aga ka aghọtasị na ụdị mmadụ ndị dị otu a bụ ndị na-ewere onwe ha tinye na ndụ nke nramahụ nchekasị ahụ nchegbu mgbe ọbụla ọgba aghara n'ime ndụ ha anyị kọwasịchara ihe ndị a n'ụbọchị gara aga ma mechaa mee ka anyị matasị na akwụkwọ ndị roma isi atọ amaokwu nke iri na asaa mee ka o doo anya na ihe mere na ọbụna mmadụ ndị dị otu a amaghị ụzọ nke udo ha amaghị ụzọ udo na gburugburu ebe ha nwetara onwe ha bụ ebe a na-ebi ndụ nke ọgba aghara n'ụzọ niile mejupụtara ọ dịghị ụzọ ọzọ ha chọpụtara sị na ọ bụ ụzọ nke si adị ndụ ma nwee udo emekwara ka mata sị na onye dị otu a n'ezie anaghị ama ụzọ o si ebido n'ihi na mgbe ọbụla ọ pụghị ịkpakọ onwe ya ọnụ ma ọ bụrụ na onye dị otu a lezie anya n'ime ndụ ya chọọ inyere onwe ya aka ihe o kwesịrị ime bụ ịrịọ Chineke amara ịchọ ụzọ nke ọ ga-esi bigharịa ndụ nwee mgbanwe nke ndụ ka o wee nwee ike bụrụ onye ga-ahụ udo chọọ udo ma chọta udo ọ bụrụ na ị kpebiri n'ụbọchị taa dịka m onwe m na-ekpebi si na aga m eme ihe m nwere ike ime ka udo chịa m ka udo chịa na ezinụlọ m ọ bụrụ na nke a bụ mmasị gị gị onye mụ na ya na-atụgharị uche ị ga-ahụ na ngwa ngwa ị bidoro na-ebi ndụ n'ụzọ dị otu a mgbe ọ bụla ị chọpụtara na udo nke ahụ nke ị chọrọ ma ọ bụ nke ị na-enwe n'ime obi gị adịkwaghị ya ị ga-ajụ onwe gị sị ọ bụ gịnị na-eme n'ime ndụ m ebee ka nke a gara m ga-esi aṅa weghachi udo nke obi m ọ bụrụ na ị ga-agbalịsi ike ka anyị na-aga n'iru na ntụgharị uche n'okwu a ọ bụrụ na ị meghee obi gị ị ga-ahụ na ị ga-abụ onye ọ ga-agụ agụ ị ga-abụkwa onye ga-arịọ Chineke si ya biko na ịchọrọ udo nke Chineke n'ime ndụ gị na ịchọrọ udo nye onwe gị na ịchọrọ udo n'etiti gị na ndị agbata obi gị n'etiti gị na ụmụnna gị n'etiti gị na ndị ikwu na ndị ibe ị ga-ebido hụ onwe gị dịka onye dị iche ma ọ bụrụ na ndị ọzọ na-ebi ọbụna ndụ ahụ nke isi woro n'ime ya wee pụta mgbe ị bịara hụwa ụdị ihe a n'ime ndụ gị ọ ga-abụ ihe nke ga-agba gị ume ga enwe nwee ike kwado onwe gị leruo anya wepụtụ ihe ụfọdụ nke dị n'ime ndụ gị nke pụrụ ịbụ ọdachi nye gị n'ọnọdụ nke ịchọ udo ị na-ebi ndụ n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche ị ga na-achọ udo mgbe ọbụla ị ga na-achọ ịgbaso ụzọ nke udo n'ihe ọbụla nke ị na-eme n'ihi na ọ bụrụ na iso ụzọ nke udo udo ga-edu gị mee ka ịhụ n'ime ndụ gị na ị na-ebi ndụ nke na-atọ Chineke ezi ụtọ nke ga-ewetakwara gị onwe gị ndụ ogologo ị ga-agbanarị ọtụtụ nramahụ ndị dị iche iche n'ime ndụ a ma ọ bụrụ na ịchọta udo nke Chineke ka anyị lebatụ anya n'akwụkwọ Jọn isi iri na anọ amaokwu nke iri abụọ na asaa akwụkwọ Jọn isi iri na anọ amaokwu nke iri abụọ na asaa ọ sị udo ka m rapụrụ unu udo nke m ka m na-enye unu ọ bụghị dị ka ụwa na-enye ka mụ onwe m na-enye unu ka obi unu ghara ịlọ mmiri ka ọ ghara kwa ịtụ ụjọ ezi enyi m onye mụ na ya na-ezukọ nke a bụ okwu ndụmọdụ nke onye nwe anyị Jizọs na-ewetara mụ na gị n'ụbọchị taa na udo nke ọ kwadobere anyị abụghị dị ka udo nke ụwa ị maara n'ezie na udo nke ụwa dabere na ihe nkụta na otu m ha ọha ka akwụkwọ m gụtawụrụ na ihe mbụ na gburugburu m ihe mbụ n'obodo anyị na n'amaala nke a bụ ebe mgbakwasị ụkwụ nke udo nke ụwa nke a ọ bụ ya kpatakwaranụ onye ọbụla chọrọ ka mara ya onye ọbụla chọrọ ka ọ bụrụ onye a na-asọpụrụ anyị ji na-achụ udo nke ụwa ma na-elepụ anya n'ebe udo nke Chineke dị nke bụ udo nke pụrụ idu anyị n'ụzọ anyị niile ime ka anyị gbanarị ọbụna ọgba aghara nke pụrụ ị na-aga n'ime ndụ anyị biko n'ụbọchị taa Jizọs ekwewo nkwa inye anyị udo Jizọs arapụwekwara mụ na gị udo anyị ọ ga-esi aṅa chọọ ya ọ bụ ịtụkwasị Jizọs obi gee ntị olu ya soo nzọụkwụ ya ị ga-ahụ na ị ga-achọta udo ahụ nke onye nwanyị bụ Jizọs na-enye onye ọ bụla nke nakwere iso ya n'ụzọ niile mgbe ị na-eme nke a ka Chineke gọzie gị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 070 6363 7224, 070 6363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke omume mmezi omume n'ọha ga-adịrị ya mma Island. enyi anyị ndị Seventh Day Adventist Central District Choir Aba unu emeela na agbọmankunu wetara n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na udo ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi gị wetara anyị ozi ọma nke pụrụ iche masị gee ma nata ngọzi dị n'ime ya igbo onye ọma na-ege ntị ana m asị nke onye na-eme dị mma ka ọ gazinyere ya biko chee ntị gị n'oge a ka anyị tụgharịa uche n'okwu onye nwe anyị ị matara nke ọma na okwu Chineke bụ okwu na-enye ndụ okwu na-agba ume okwu na-enye nzọpụta ọbịa mere ọ na-adị ọhụụ na ntị anyị oge niile anyị ga-eleba anya n'isiokwu nke na-asị ibi ndụ dịka ụmụ Chineke ibi ndụ dịka ụmụ Chineke n'ebe anyị ga-ewere ọgụ nke mbụ bụ n'akwụkwọ nsọ na akwụkwọ jọn nke mbụ isi atọ jọn nke mbụ isi atọ ma malite n'ahịrị nke mbụ ruo ebe anyị ga-echesi ọ na-asị otu a leenụ aha ịhụnanya nke a bụ nke nna anyị nyewere anyị ka e wee kpọọ anyị ụmụ chineke anyị bụkwa ụmụ ya n'ihi nke a ụwa amaghị anyị n'ihi na ọ maghị ya ndị m hụrụ n'anya ugbu a ka anyị na-abụ ụmụ chineke aka emeghịkwa ka ọ pụta ìhè ihe anyị ga-abụ anyị matara na ọ bụrụ na a ga-eme ka ọ pụta ìhè anyị ga-abụ ndị yiri ya n'ihi na anyị ga-ahụ ya otu ọ dị lee aha ịhụnanya dị ukwuu nke onye nwaanyị nyeworo anyị ka anyị bụrụ ụmụ chineke ọ dịghị mfe mmadụ ịbụ nwa chineke ọ bụ ezie na ọtụtụ mmadụ pụrụ ịsị ee abụ nwa chineke ọ dị mfe ikwu ya n'ọnụ kama onye nwe anyị nyere anyị ụkpụrụ nke anyị ga-eji bie ndụ otu anyị ga-esi kpaa agwa otu anyị ga-esi mmerịkọta ihe ga-abụ ahụ anya si ee n'ezie lee ndị a bụ chineke mmadụ ịbụ nwa chineke dabere na ihe a na-ahụ n'ime ya mmadụ ebe nwa chineke dabere na ụdịka ndụ ọ na-ebi mmadụ ebe nwa chineke dabere na ụdịka ebe ọ na-aga ụdịka okwu ọ na-ekwu otu ya na mmadụ ibe a na-esi emerịkọta ihe mmadụ ebe nwa chineke abụghị ihe a na-ekpuchi aka ọ bụghị ihe a na-asị ee ka m gaa n'ime ụlọ gaa nọọ akwụkwọ nsọ na-agbara anyị ama na ụwa amaghị ụmụ chineke n'ihi gịnị agwa ụmụ chineke dị iche na agwa ndị bi n'ụwa agwa ụmụ chineke dị ka ihe nke e wetara tinye ebe ọchịchịrị nọ agwa ụmụ chineke bụ ihe kekọtara ọnụ ebe ọbụla ị e hụrụ nwa chineke agwa ha na-abụ otu ị gaa n'ugwu hụ nwa chineke gaa na ndịda hụ nwa chineke agwa nwa chineke ahụ ị hụrụ n'ugwu na nke ị hụrụ na ndịda ga-eyikọta ị gaa n'ọwụwa anyanwụ hụ nwa chineke gaa n'ọdịda anyanwụ hụ nwa chineke agwa ha abụọ a ga-eyikọta ọbịa mere ihe kachasị mkpa nke a na-eji amata ụmụ chineke bụ ịhụnanya ọ mere jọn onye ozi ji sị lee aha ịhụnanya dị ukwuu dị otu a ile mmadụ anya otu mmadụ dị dịka ihe ekwesị kụzinyere mmadụ ịhụnanya abụghị ihe ejiri mara mmadụ nke anụ ahụ ịhụnanya bụ onyinye dị ukwuu nke si n'ebe chineke na ọbịa nke na-abụ ihe na-agbanwe ọdịdị nke ejiri mara mmadụ ka mmadụ bụrụ onye a gasị ee onye ahụla chineke onye a yiri chineke onye abụ nwa chineke ebe ezuga ịhụnanya mmadụ apụghị ịghọ nwa chineke ọbịa mere ịhụnanya bụ ihe na-egosi ịdị iche n'etiti anyị na ndị mmụọ ọjọọ ndị mmụọ ọjọọ na-emekọta ihe n'otu kama ha enweghị ịhụnanya ọbịa mere ngwa ngwa hụrụ mmadụ dị ka ọ na-ebi ndụ ọ dị mfe si ee ndụ onye a yiri ndụ nwa Chineke n'ịga n'ihu akwọ nsọ gbara anyị ama na anyị bie ndụ dịka ụmụ Chineke na ọ bụ ezie na o anyị anya ugbu a ihe anyị gaje bụ kama ngwa ngwa Jizọs Kraịst ga-abịa ngwa ngwa Jizọs ga-apụta ihe na aga eme ka anyị dị ka ya ọbịa mere o jide mkpa n'oge a ị ka na-ebi n'ụwa na ebi ndụ dịka nwa Chineke n'ụlọ gị na ndị agbata obi gị na ebe ị na-arụ ọrụ ebe dum ị na-eje ebe ị na-azụ ahịa ikwu okwu gị ịkparịta ụka gị ihe ọbụla gị na-eme a ga-ahọtasị e n'ezie ndụ onye a dị iche onye a yiri nwa Chineke mgbe ngwa ị na-ebi ndụ dị otu a ọ ga-akwadebe gị iyi Jizọs Kraịst ma ọ ga-apụta ihe sokwara ka anyị gaa ebe ọzọ na akwụkwọ ndị filipai isi abụọ akwụkwọ ozi nke pọl degara ndị filipai isi abụọ malite n'ahịrị nke iri na anọ ka anyị lekwa ihe ọzọ a ga-eji mara ibi obi nke ụmụ chineke ebe ahụ na-asị otu a meenụ ihe niile na-ejighị ntamụ na ịrụ ụka ọbụla ka unu wee ghọọ ndị na-adịghị ịta ụta ndị na-aghọghịkwa aghụghọ ụmụ chineke ndị a na-apụghị ịta ụta n'etiti ọgbọ gbagọrọ agbagọ nke na-enwekwa anya uhie ndị a na-ahụ n'etiti unu dịka ndị na-enye ìhè n'ụwa ọgbọ anyị nọ n'ime ya bụ ọgbọ gbagọrọ agbagọ ọgbọ anya uhie ọgbọ mbibi ọgbọ ekworo na ọnụma juru n'ime ya ọbịa mere mgbe ụfọdụ ịgagharị gagharịa ebe dị iche iche gị hụ ka ndị mmadụ na-atamụ ntamụ dị ike gị hụ ka ndị mmadụ na-ewe iwe ọkụ gị hụ ka ndị mmadụ na-ebibi ibe ha gị hụ ka ndị mmadụ na-eji mmehie kwa ụgwọ mmehie kama akwụkwọ nsọ na-agbara anyị ama dịka ụmụ chineke na anyị ga-ebi obi nke ịtụta na-adịghị n'ime ya otu anyị ga-abụ ìhè nye ọgbọ nke ọchịchịrị ụmụ chineke ndị hụrụ mmadụ ibe ha n'anya adịghị esonye n'ebe a na-egbu mmadụ ha adịghị esonye n'ebe a na-eme ọgba aghara ha adịghị esonye n'ebe a na-etigbu mmadụ ha adịghị esonye n'ebe a na-agba mmadụ ọkụ ụmụ chineke ndị hụrụ mmadụ ibe ha n'anya adịghị esonye ebe a na-alụ ọgụ ha adịghị esonye n'ebe a na-eme ka nsogbu dị n'ime obodo kama ha na-abụ ìhè nke na-enwu n'ime ọchịchịrị ụwa jupụtara n'anya uhie ndị mmadụ na-eme ihe ịhụ ha gasị a ah, ndị a ha bụkwa mmadụ chineke kere eke ihe ndị a ihe ndị mmụọ ọjọọ na-eme n'ime mmadụ n'ihi na ha enweghị ịhụnanya n'ihi na ha enweghị agwa chineke kama ngwa ngwa ụmụ chineke batara were ọnọdụ a na-ahụ ihe dị iche ka njọ nne nwanne m nwoke ka njọ gị nwanne m nwaanyị ibukwa ihe n'ebe ibi obi ibukwa ihe n'ebe ị na-arụ ọrụ ibukwa ihe n'ebe ị na-azụ ahịa ibukwa ihe n'ebe ọ bụla gị na-ejegharị ka ị na-esonye n'ime ka obodo maa mkpọtụ ka ị na-esonye n'ime ka obodo maa jijiji ka ị na-esonye n'ime ka ọgba aghara dị ka ị na-esonye na ndị na-eme mpụ ndị na-eme ka mmadụ ibe ha nwee obi mwute ị na-esonye na ndị na-eme ka mmadụ laa na mwute gasị ah, a asị na m maara gaa ma abịara onye a nso ka ị na-abụ onye a na-ahụ mmadụ enwe obi zuru ike mmadụ enwe obi ruru ala ị na-abụ onye na-enye mmadụ olileanya ka ị na-abụ onye na-akpata mmadụ obi ntiwa ị na-abụ onye na-enye onye ike gwụrụ olileanya gị na-abụ onye na-eme ka mmadụ hụ gị onye ahụ asị ala ghọọ oghe ka ndaba n'ezie ụmụ chineke bụ ndị na-eweta obiọma ụmụ chineke na-eme ka mmadụ ibe ha zuo ike ụmụ chineke na-eme ka mmadụ ibe ha nwee olileanya ụmụ chineke na-eme ka udo dị ebe udo na-adịghị ụmụ chineke anaghị akpata ọgba aghara ụmụ chineke anaghị ewelite okwu na ụka jụọ onwe gị sị olee otu ntị na-ebi obi ụmụ chineke bụ ndị udo abịa mere akwụkwọ nsọ ji gbara ma na n'akwụkwọ matio na ndị na-eme ka mmadụ ibe ha dị n'udo na ọ bụ ndị a ka a ga-akpọ ụmụ chineke ọ bụ ndị nwere ịhụnanya ọ bụ ndị nwere obi ụtọ ọ bụ ndị nwere ihe ha ga-agwa mmadụ obi eru onye ahụ ala ọ bụ ndị nwere ogbugbo ha ga-egbo mkpa mmadụ ọ bụ ndị nwere enyemaka ha ga-enyere onye ike gwụrụ ọ bụ ndị ka na-akpọ ụmụ chineke ọ bụ mmasị onye nwaanyị ka ịghọ ọnwa chineke ọ bụghị naanị na egbugbere ọnụ ọ bụghị naanị sị ee a ma aga ụka ọ bụghị ebe a ka o biri ọ ga-adị na gị ọ ga-adị n'okwu ọnụ gị ọ ga-adị n'ebe ị na-eme ihe ọbụla nke ị na-eme ọ ga-adị n'ebe ọ bụla ga-agaba ahụ gasị ee n'ezie onye a kwesịrị ntụkwasị obi onye a enweghị ịta ụta onye a bụ nwa chineke onye a ziri ezi biko ka anyị soo na onye a ka anyị gee na onye a ntị ihe a bụ ihe chineke na-achọ n'aka mụ na gị abụọ tụgharị uche n'okwu ndị a ka onye nwe anyị nwee ike nye gị mmụọ ya ịhụnanya bụ ihe onye nwe anyị chọrọ n'aka anyị ọ bụ ya mere jizọs kraịst ji were ịhụnanya nye anyị n'aka na mbụ o gosiri onwe ya dịka ịhụnanya na mbụ o gosiri onwe ya dịka onye obi ebere gwọọ ndị ọrịa nyere ndị ogbenye aka gwọọ ndị ngwụrụ gwọọ ndị isi mee ka ndị ekpenta dị ọcha mee ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie ọbịa mere o ji bụrụ ịhụnanya otu a ka anyị onwe anyị nwekwara ọrụ ka anyị ga-arụ ịhụ mmadụ ibe anyị n'anya ime ka obi dị mmadụ ibe anyị mma n'ihi na mgbe onye nwe anyị ga-apụta ihe a ga-eme ka ihe niile zuoro anyị oke a ga-eme ka ọnwụ anyị zuo oke ka ọ dịrị gị na mma dị ka ị na-eche uche n'okwu ndị a n'aha Jizọs anyị kwesịrị ị na-ebi ndụ nke ga-enye aha nsọ Chineke otito anyị kwesịrị ị na-eme ihe ga na-atọ Chineke obi ụtọ ma na-ekele onye mgbasa ozi Elieza Ufomba onye wetara anyị ozi ọma nke pụrụ iche na-echekwutara anyị na ndụ anyị bụ ndụ nke anyị ga-eji wee na-enye aha nsọ Chineke otito ọjịja mma na nsọpụrụ imeela onye mgbasa ozi anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ndụ gị bụrụ ndụ nke ga na-enye aha nsọ chineke otito imeela onye mgbasa ozi ozi nke dị ụtọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at at yaho dot maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa wo